mkpughe ekpughere Jọn onye ọka n'ihe nke Chineke mkpughe isi nke mbụ mkpughe nke Jizọs Kraịst nke Chineke nyere ya igosi ndị oru ya bụ ihe na-aghaghị ịpụta n'isi nso o wee site n'aka mmụọ ozi ya ziga wee gosi Jọn oru ya onye gbara àmà nke okwu Chineke na nke àmà Jizọs Kraịst ka ra bụ ihe ọ ngọzi na-adịrị onye na-agụ na ndị na-anụ okwu niile nke amụma nke a ndị na-edebekwa ihe niile e dewuru n'ime ya n'ihi na oge ahụ dị nso Jọn na-edegara nzukọ Kraịst asaa nke dị na Esia akwụkwọ amara dịrị unu ya na udo nke si n'aka onye ahụ pụta bụ onye na-adị adị onye dịkwarị onye na-abịakwa nke sikwa n'aka mmụọ asaa ahụ pụta bụ ndị nọ n'iru oche eze ya nke sikwa n'aka Jizọs Kraịst pụta onye bụ onye àmà kwesịrị ntụkwasị obi onye buru ụzọ mụ n'etiti ndị nwụrụ anwụ bụrụkwa onye isi nke ndị eze ụwa onye ahụ nke na-ahụ anyị n'anya onye tọpụkwara anyị na mmehie niile anyị n'ime ọbara ya o wee mee ka anyị bụrụ alaeze ndị nchụàja nye Chineke na nna nke ya ọ bụ ya ka otuto niile na ike niile dịrị ruo mgbe niile bi ebi amen lee ọ na-abịa ya na igwe ojii anya niile ọbụla ga-ahụzukwa ya ndị ahụ ga-ahụkwa ya bụ ndị mara ya ube ebo niile nke ụwa ga-etikwara ya aka n'obi ee amen alfa ahụ na omega ahụ ka onye nwanyị Chineke kwuru bụ onye na-adị adị onye dịkwa ring, onye na-abịakwa onye pụrụ ime ihe niile mụ onwe m bụ Jọn nwanna unu na onye na-eso unu nwekọọ mkpagbu na eze na ntachi obi nke dị n'ime Jizọs e mere ka m nọọ n'agwaetiti ahụ nke a na-akpọ Patmos n'ihi okwu Chineke na-ama Jizọs e mere ka m nọọ n'ime mmụọ nsọ n'ụbọchị onye anyị m wee nụ otu oke olu n'azụ m dịka nke opi ka ọ na-asị ihe ị na-ele anya dee ya n'akwụkwọ zigakwara nzukọ Kraịst asaa ndị a zigara Efesọs zigakwara Smona zigakwara Pagamon zigakwara Taiteria zigakwara sadis zigakwara filadelfia zigakwara laodeshia m wee chigharịa ile olu ahụ nke na-akpanyere m ụka mgbe m chigharịsịrị wee hụ ihe ịdọba oriọna asaa nke eji ọla mee n'etiti ihe ịdọba oriọna asaa ahụ ahụkwara m otu onye yiri nwa nke mmadụ onye na-eyi uwe nke ruru n'ụkwụ ala ewere ụkwụ ahịa okike nke ọla edo kee n'obi ya gburugburu isi ya na agịrị isi ya dịkwa ọcha dịka ajị anụ ọcha dịka sno anya ya abụọ dịkwa ka ire ọkụ ụkwụ ya abụọ dịkwa ka ọla akwọchapụrụ ka o gbupụ dịka gasị na erere yari n'oke ọkụ olu ya dịkwa ka olu ọtụtụ mmiri o nwekwara kpakpando asaa n'aka nri ya mma agha dị nkọ nke nwere iru abụọ na-esikwa n'ọnụ ya pụta iru ya dịkwa ka anyanwụ na-amụ n'ike ya mgbe m hụrụ ya mgbe e daa n'ala n'ụkwụ ya dịka onye nwere anwụ o wee bịakwasị m aka ya sị atụla egwu mụ onwe m bụ onye mbụ na onye ikpeazụ bụrụkwa onye ahụ na-adị ndụ aghọkwara m onye nwụrụ anwụ ma lee ana m adị ndụ ruo mgbe niile ebighị ebi enwekwara m mkpịsị ugodi niile nke ọnwụ na nke Hedis ya mere dee ihe niile ị hụrụ n'akwụkwọ ha na ihe nke na-adị adị na ihe niile nke gaje ịpụta mgbe ihe ndị a gasịrị ihe omimi nke kpakpando asaa ahụ nke ị hụrụ n'aka nri m na ihe ịdọba oriọna asaa ahụ nke eji ọlaedo mee kpakpando asaa ahụ bụ ndị mmụọ ozi nke nzukọ kraịst asaa ahụ ihe ịdọba oriọna asaa ahụ bụkwa nzukọ kraịst asaa mkpughe isi nke abụọ degara mmụọ ozi nke nzukọ kraịst dị n'efesọs akwụkwọ sị ihe ndị a ka ọ na-ekwu bụ onye na-eji kpakpando asaa ahụ n'aka nri ya onye na-ejegharị n'etiti ihe ịdọba oriọna asaa ahụ nke eji edo mee amatara m ọlụ gị niile na ndọgbu ị na-adọgbu onwe gị n'ọrụ na ntachi obi gị matakwa na ị pụghị ịnagide ndị ọjọọ ị nwakwara ndị na-akpọ onwe ha ndị ozi ma ha abụghị ị hụ na ha bụ ndị ụgha ị nwekwara ntachi obi ị bụkwara ibu n'ihi aha m ike aka agwụghịkwa gị ma enwere m nke a imegide gị na ịrapụrụ ịhụnanya ahụ ị nwere na mbụ ya mere cheta ebe isi woro dapụ gị chegharịkwa lụkwa ọnụ mbụ ma a sị na imeghị otu a ana m abịakwute gị m ga-ewepụkwa ihe ịdọba oriọna gị n'ọnọdụ ya ma a sị na ị chegharịghị otu ọ dị nke a ka ị nwere na ị na-akpọ ọrụ niile nke ndị Nikolaitan asị bụ nke mụ onwe m na-akpọkwa asị onye nwere ntị ya nụ ihe mmụọ nsọ na-agwa nzukọ kraịst onye na-emeri emeri ya ka m ga-ekwenye ka o rie mkpụrụ si n'osisi nke ndụ ahụ pụta bụ nke dị na paradaịs nke chineke dịgakwara mmụọ ozi nke nzukọ kraịst dị na smyrna akwụkwọ sị ihe ndị a ka ọ na-ekwu bụ onye ahụ nke bụ onye mbụ na onye ikpeazụ onye ghọrọ onye nwụrụ anwụ wee dịba ndụ amatara m mkpagbu gị na ogbenye ịbụ ma ịbụ ọgaranya na nkwulu Chineke nke ndị na-asị na ha bụ ndị Juu ma ha abụghị kama ha bụ ụlọ nzukọ Seta atụla ahụhụ niile ịgaji ihu egwu lee ekwensu gaje ịtụba ụfọdụ n'etiti unu n'ime ụlọ mkpọrọ ka e wee nwaa unu unu ga-enwekwa mkpagbu ụbọchị iri gosi onwe gị onye kwesịrị ntụkwasị obi ruo ọnwụ m ga-enyekwa gị okpueze ahụ bụ ndụ onye nwere ntị ya nụ ihe mmụọ nsọ na-agwa nzukọ kraịst onye na-emeri emeri agaghị emejọ ya site n'ọnwụ nke abụọ ahụ degakwara m ozi nke nzukọ kraịst dị na pagamọm akwụkwọ sị ihe ndị a ka ọ na-ekwu bụ onye ahụ nke nwere mma agha dị nkọ ahụ nke nwere iru abụọ amatara m ebe ibi bụ ebe oche eze setan dị ị na-ejidesikwa aha m ike ịgọnarịghịkwa okwukwe m ọbụna n'ụbọchị antipas onye ama m onye nke m kwesịrị ntụkwasị obi onye e gburu n'etiti unu ebe setan bi ma enwere m ihe ole na ole imegide gị n'ihi na ị nwere n'ebe ahụ ụfọdụ ndị na-ejidesi ozizi belam ike bụ onye na-ezi bela ịtọgbọ n'iru ụmụ isrel ihe ịma n'ọnya ka ha rie ihe a chụrụ n'aja nye arụsị ka ha kwakwa iko otu a gị onwe gị nwekwara ụfọdụ ndị na-ejidesi osisi ndị Nikolata ike otu ahụ ya mere chegharịa ma a sị na imeghị otu a ana m abịakwute gị ọsọ ọsọ m ga-ewerekwa mma agha nke ọnụ m buo agha megide ha onye nwere ntị ya na ihe mmụọ nsọ na-agwa nzukọ kraịst onye na-emeri emeri ya ka m ga-enye ụfọdụ n'ime mmanụ ahụ nke ezobeworo m ga-enyekwa ya nkume ọcha n'elu nkume ahụ ka edowokwara aha ọhụụ nke ọ na-adịghị onye ọbụla matara ma ọ bụghị onye na-anata ya degekwara mmụọ ozi nke nzukọ kraịst dị na taitaira akwụkwọ sị ihe ndị a ka ọkpara Chineke na-ekwu onye anya ya abụọ dị ka ire ọkụ ụkwụ ya abụọ dịkwa ka ọla akwọchapụrụ ka o gbupụ amatara m ọlụ gị niile na ịhụnanya gị na okwukwe gị na ije ozi gị na ntachi obi gị matakwa na ọlụ ikpeazụ gị karịrị nke mbụ ma enwere m nke a imegide gị na ikwere nwaanyị ahụ bụ Jezube. onye na-akpọ onwe ya onye amụma nwanyị ọ na-ezikwa ndị oru m ihe na-eduhiekwa ha ka ha kwaa iko rikwa ya achụrụ na aja nye arụsị enyekwara m ya oge ka o wee chegharịa ma ọ chọghị ichegharị n'ịkwa iko ya lee ana m atụba ya n'ihe ndina tụbakwa ndị soro ya kwa iko n'ime oke mkpagbu ma a sị na ha echegharịghị n'ọrụ ya m ga-ewerekwa ọnwụ gbue ụmụ ya nzukọ Kraịst niile ga-amarakwa na mụ onwe m bụ onye na-enyocha akụrụ na obi niile m ga-enyekwa unu n'otu n'otu dịka ọrụ niile unu si dị ma unu ka m na-agwa bụ ndị fọdụrụ na Taịtaịra ka unu ra bụ ndị na-enweghị osisi a mmadụ ndị na-amaghị ihe niile dị omimi nke dị dịka ha na-ekwu ebokwasịghị m unu ịbụ arụ ọzọ otu ọ dị ihe unu nwere jidesianụ ya ike rue mgbe m ga-abịa onye na-emeri emeri na onye na-edebe ọrụ m niile ruo ọgwụgwụ ihe niile ya ka m ga-enyekwa ike ịchị mba niile ọ ga-ewerekwa mkpanaka igwe zụọ aha dịka atụrụ dịka a na-akụjisi ite nke ọkpụ ite dịka mụ onwe m natawokwara n'aka nna m m ga-enyekwa ya kpakpando ụtụtụ onye nwere ntị ya nụ ihe mmụọ nsọ na-agwa nzukọ kraịst mkpughe isi nke atọ dịgakwara mmụọ ozi nke nzukọ kraịst dị na sadis akwụkwọ sị ihe ndị a ka ọ na-ekwu bụ onye nwere mmụọ asaa ahụ nke chineke na kpakpando asaa ahụ gwa onye na-eche nche mekwa ka ihe fọdụrụ guzosi ike bụ nke ịnwụ anwụ n'ihi na ọ dịghị ọnụ gị m hụworo nke zuworo ezu n'iru Chineke m ya mere na-echeta otu ị nataworo ya na otu ị nọrọ na-edebekwa ya chegharịkwa ya mere a sị na icheghị nche m ga-abịa dịka onye ori ị gaghị amarakwa oge awa m ga-abịakwasị gị ma ọlị ma ị nwere aha ole na ole na Sadis ndị na-emerụghị uwe ha ha ga-esokwa m na-ejegharị n'ime ụwa ọcha n'ihi na ha bụ ndị kwesịrị onye na-emeri emeri ka a ga-egbokwasị uwe ọcha otu a m gaghị ehichapụkwa aha ya n'ime akwụkwọ nke ndụ nke m ma ọlị m ga-ekwupụtakwa aha ya n'iru nna m na n'iru ndị mmụọ ozi ya onye nwere ntị ya na ihe mmụọ nsọ na-agwa nzukọ Kraịst degakwara mmụọ ozi nke nzukọ Kraịst dị na Filadelfia akwụkwọ si. ihe ndị a ka ọ na-ekwu bụ onye dị nsọ onye eziokwu onye nwere mkpịsị ugodi nke David onye na-emeghe ọ dịghịkwa onye bụla ga-emechi onye na-emechikwa ọ dịghịkwa onye bụla na-emeghe amatara m ọlụ gị niile lee enyewo m gị ọnụ ụzọ nke emegheworo n'iru gị nke onye ọbụla na-apụghị imechi na ị nwere ike nta idebekwara okwu m ị gọnarịghịkwa aha m lee ana m enye ụfọdụ n'ime ụlọ nzukọ ahụ nke seta n'ime ndị si na ha bụ ndị juu ma ha abụghị kama ha na-ekwu okwu ụgha lee m ga-eme ka ha bịa kpọọ isi ala n'iru ụkwụ gị ka ha marakwa na mụ onwe m hụrụ gị n'anya n'ihi na ị debere okwu nke ntachi obi m mụ onwe m ga-edebekwa gị ka ị ghara ịba n'oge awa nke ọnwụnwa ahụ bụ oge awa nke gaji ịbịakwasị elu ụwa dum mmadụ bi ịnwa ndị bi n'elu ụwa ana m abịa ọsọ ọsọ jidesi ihe ị nwere ike ka onye ọbụla ghara ịnara okpueze gị onye na-emeri emeri ya ka m ga-eme ka ọ bụrụ ide n'ụlọ nsọ nke Chineke m ọ gaghị esikwa n'ebe ahụ pụọ ọzọ ma ọlị m ga-edekwasịkwa ya aha Chineke m na aha obodo Chineke m bụ Jerusalem ọhụụ nke si n'eluigwe rịdata site n'ebe Chineke m nọ m ga-edekwasịkwa ya aha ọhụụ nke m onye nwere ntị ya nụ ihe mmụọ nsọ na-agwa nzukọ Kraịst Degakwara mmụọ ozi nke nzukọ Kraịst dị na leodesia akwụkwọ sị ihe ndị a ka amen ahụ na-ekwu bụ onye ama ahụ nke kwesịrị ntụkwasị obi nke bụkwa onye eziokwu isi nke ihe niile Chineke kere amatara m ọlụ gị niile na ịjụghị oyi ikpowikwa ọkụ ọ ga-adị m nnọọ mma ma ị na-ajụ oyi ma ọ bụ na ị na-ekpo ọkụ otu a n'ihi na ị dị ṅara ṅara ikpowikwa ọkụ ịjụghịkwa oyi m ga ọkụ gị n'ọnụ m n'ihi na ị na-asị abụ m ọgaranya emewo ka m bụrụ ọgaranya ọ dịghịkwa ihe bụla na-akpa m ị mataghịkwa na gị onwe gị bụ onye ahụ na-ahụju anya na onye kwesịrị ebere na onye dara ogbenye na onye kpụrụ isi na onye na-agba ọtọ adụa m gị ọdụ ka ị zụrụ n'aka m ọlaedo nke erechawụrụ n'ọkụ ka ị wee ghọọ ọgaranya ka ị zụrụkwa uwe ọcha ka ị wee gbokwasị onwe gị ka e wee ghara ime ka ihere nke ịgba ọtọ gị pụta ìhè ịzụrụkwa ọgwụ anya ite n'anya gị ka ị wee na-ahụ ụzọ ka ha ra bụ ndị mụ onwe m hụrụ n'anya ana m atụ ha mmehie ha n'anya zikwa ha ihe site n'inye ha ahụhụ ya mere na-anụ ọkụ n'obi chegharịkwa lee ana m eguzo n'ọnụ ụzọ na-akụkwa aka ọ bụrụ na onye ọbụla anụ olu m meghekwa ụzọ m ga-abakwute ya sokwa ya rie nri anyasị ya onwe ya ga-esokwa m rie onye na-emeri emeri ya ka m ga-ekwenye ka o so m nọdụ ala n'oche eze m dịka mụ onwe m merikwara wee so nna m nọdụ ala n'oche eze ya onye nwere ntị ya nụrụ ihe mmụọ nsọ na-agwa nzukọ Kraịst mkpughe isi nke anọ mgbe ihe ndị a gasịrị mgbe hụ ma lee ọnụ ụzọ ka oge were oge n'elu igwe olu mbụ m nụkwara olu dịka nke opi na-akpanyere m ụka otu onye na-asị rigota n'ebe a m ga-egosikwa gị ihe niile nke na-aghaghị ịpụta mgbe ihe ndị a gasịrị ngwa ngwa emere m ka m nọ n'ime mmụọ nsọ ma lee edebere oche eze n'eluigwe otu onye na-anọkwasịkwa n'oche eze ahụ onye ahụ nke na-anọdụ ala yiri nkume jaspa na sadius ma ọ bụrụ na a na-ele ya anya eke na ogwurugwu dịkwa oche eze ahụ gburugburu yiri emerald ma ọ bụrụ na a na-ele ya anya oru oche eze na anọ dịkwa oche eze ahụ gburugburu m wee hụ ọrụ ndị okenye na anọ ka ha na-anọkwasị eze ndị a ndị egbokwasịworo uwe ọcha ahụkwara m okpu eze nke ọlaedo n'isi ha amụma na obi na egbe eluigwe na-esikwa n'oche n'ocheeze ahụ pụta ọnwa nke ọkụ asaa na-enwu n'iru eze ahụ nke bụ mmụọ asaa ahụ nke Chineke nke dịkwa n'iru oche eze ahụ dịka oke osimiri eji enyo mee yiri kristal ihe anọ nke dị ndụ nọkwa n'etiti oche eze ahụ nọkwa oche eze ahụ gburugburu ndị jupụtara n'anya anya n'iru na azụ ihe mbụ ahụ nke dị ndụ yiri ọdụm ihe nke abụọ ahụ nke dị ndụ yikwara nwa ehi ihe nke atọ ahụ nke dị ndụ nwekwara iru dịka nke mmadụ ihe nke anọ ahụ nke dị ndụ yikwara ugo na-efe efe ihe anọ ahụ nke dị ndụ nwekwara nku isii n'otu n'otu ha jupụtakwara n'anya anya gburugburu ya na n'ime ha adịghị ezu ike ehihie na abalị na-asị nsọ nsọ nsọ onye ahụ dị onye nwe Chineke onye pụrụ ime ihe niile onye biri onye na-adịkwa adị onye na-abịakwa mgbe ọbụla ihe anụ ahụ nke dị ndụ ga-enye onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ otuto na nsọpụrụ na ekele bụ onye na-adị ndụ ruo mgbe niile ebighị ebi oru ndị okenye na anụ ahụ ga-ada n'ala n'iru onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ a ga-akpọkwa isi ala nye ya bụ onye ahụ nke na-adị ndụ ruo mgbe niile ebighị ebi a ga-atụdakwa okpu eze ha n'iru oche eze ahụ na-asị gị onye nwe anyị na Chineke anyị ị kwesịrị ịnata otuto niile na nsọpụrụ niile na ike niile n'ihi na gị onwe gị kere ihe niile ọ bụkwa n'ihi ọchịchọ gị ka ha dere ka ekekwara ha eke mkpughe isi nke ise mgbe hụ akwụkwọ nke edere ya rịị ihe n'ime na azụ nke ejikwara rịị akara asaa kesie ya ike ka ọ dị n'aka nri onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ mgbe ịhụ e mmụọ ozi dị ike ka ọ na-ewere oke olu na-ekwusa sị onye kwesịrị ise akwụkwọ ahụ na ịnyawapụ akara ya ọ dịghịkwa onye ọbụla dị n'elu igwe ma ọ bụ n'elu ụwa ma ọ bụ n'okpuru ụwa pụrụ ịsaghe akwụkwọ ahụ ma ọ bụ ile ya anya m wee kwaa akwa nke ukwuu n'ihi na ahụghị onye ọbụla kwesịrị ịsaghe akwụkwọ ahụ ma ọ bụ ile ya anya otu onye n'etiti ndị okenye ahụ wee sị m akwala akwa lee ọdụm ahụ nke si n'ebe Ojuda pụta onye bụ mkpọrọgwụ nke David o meriri ịsaghe akwụkwọ ahụ na akara ya asaa Mgbe wee hụ nwa atụrụ ka ọ na-eguzo n'etiti eze ahụ na ihe anọ ahụ nke dị ndụ guzokwa n'etiti ndị okenye ahụ dịka a ga-asị na egburu o nwekwara mpi asaa na anya asaa nke bụ mmụọ asaa ahụ nke Chineke bụ nke ezigaworo ha n'ụwa niile o wee bịa ọ narụwokwa akwụkwọ ahụ n'aka nri onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ mgbe ọ natara akwụkwọ ahụ ihe anọ ahụ nke dị ndụ na ọrụ ndị okenye na anọ ahụ wee daa n'ala n'iru nwa atụrụ ahụ ha niile n'otu n'otu nwere ụbọ akwara ma ọkwa nke eji ọlaedo mee nke jupụtara n'ihe nsure ọkụ na-esi isi ụtọ nke bụ ekpere ndị nsọ ha na-abụkwa abụ ọhụụ si ị kwesịrị ịnata akwụkwọ ahụ na ịzaghị akara ya egburu e egbu i were ebe ọbara gị gbanyere Chineke mmadụ si n'ebo niile ọbụla na asụsụ niile ọbụla na ndị niile ọbụla na mba niile ọbụla pụta i wee mee ha ka ha bụrụ alaeze na ndị nchụaja nye Chineke anyị ha bụkwa eze n'elu ụwa mgbe hụ nụkwa olu ọtụtụ ndị mmụọ ozi ndị nọ oche eze ahụ na ihe anụ ahụ nke dị ndụ na ndị okenye ahụ gburugburu ọnụ ọgụgụ ha riri oke nne nke ukwuu nke a na-apụghị ịpụta ha anụrụ m ka ha were oke olu na-asị o kwesịrị ụmụ ahụ nke egburu egbu ịnata ike niile na ahụ na amamihe na ume na nsọpụrụ bụ ozugbo na ngozi wee nụ ihe niile ọ bụla ekere eke nke dị n'ebe igwe ma n'ebe ụwa ma n'okpuru ụwa ma n'ebe oke osimiri a na ihe niile dị ya n'ime ka ha na-asị ọ bụ ahụ nke na ahụ ya na nwatụrụ ahụ ka ngọzi ihe niile na ahụ nke dị ndụ wee sị ndị okenye ahụ wee daa n'ala wee kpọọ isi ala mkpughe isi nke isii m wee hụ mgbe nwa atụrụ ahụ saghere otu n'ime akara asaa ahụ m wee nụ otu n'ime ihe anọ ahụ nke dị ndụ ka ọ na-asị dịka a ga-asị na o ji olu egbe eluigwe na-ekwu si. bịa m wee hụ ma lee ịnyịnya ọcha onye na-anọkwasị ya nwekwara ụta e wee nye ya eze, o wee pụta na-emeri ya na ka o wee merie mgbe ọ saghekwara akara nke abụọ m wee nụ ihe nke abụọ ahụ nke dị ndụ ka ọ na-asị bịa ịnyịnya ọzọ wee pụta bụ ịnyịnya nke na-acha ọkụ ọkụ e wee nye onye na-anọkwasị ya ike ịnapụ udo n'ụwa ya na ka ha wee gburita onwe ha e wee nye ya oke mma agha mgbe ọ saghekwara akara nke atọ mgbe nụ ihe nke atọ ahụ nke dị ndụ ka ọ na-asị bịa m wee hụ ma lee ịnyịnya ojii onye na-anọkwasị ya nwekwara ihe ọtụtụ n'aka ya m wee nụ dịka ga-asị na ọ bụ olu n'etiti ihe anọ ahụ nke dị ndụ ka ọ na-asị otu ọtụtụ nta nke ọka bụ otu shilin ọtụtụ nta atọ nke bali bụ otu shilin emejọkwala mmanụ na mmanya vaịn mgbe ọ akara nke anọ m wee nụ olu nke ihe nke anọ ahụ nke dị ndụ ka ọ na-asị bịa m wee hụ ma lee ịnyịnya nke arụ ya yiri ozu onye na-anọkwasịkwa ya aha ya bụ ọnwụ hedis wee soo ya gaa e wee nye ha ike ichi otu ụzọ n'ụzọ anọ nke ụwa iji mma agha na iji oke nwụ na iji ọnwụ na-egbu iwerekwa anụ ọhịa nke ụwa na-egbu mgbe ọ saghịkwara akara nke ise m wee hụ n'okpuru ebe ịchụ aja ahụ mkpụrụ obi nke ndị egbururi n'ihi okwu Chineke na n'ihi ama ahụ nke ha nwere ha wee were oke olu tie mkpu sị ruo ole mgbe onye nwe anyị onye dị nsọ bụrụkwa onye eziokwu ka ị na-ekpe ya ikpe bọkwa ọbọ ọbara anyị n'isi ndị bi n'elu ụwa e wee nye ha n'otu n'otu uwe mwụda dị ọcha e wee sị ha ka ha zuru ike nwa oge ọzọ ruo mgbe ndị ọrụ ibe ha na ụmụnna ha ga-ezukwa ezu bụ ndị a gaji igbu e egbukwara ha onwe ha mgbe hụ mgbe ọ saghere akara nke isii oke ala ọma jijiji wee daa anyanwụ wee ghọọ ojii dịka akwa mbe na-eji nji nke eji ajị anụ kpaa e wee mee ọnwa ka ọ dịzuwe ka ọbara kpakpando niile nke eluigwe wee daaruo ala dịka osisi fig na-atụpụ mkpụrụ ya na-achaghị acha bụ oke ifufe na-efegharị ya e wee kewapụ eluigwe dịka akwụkwọ odide mgbe a na-apịakọta ya e wee wepụ ugwu niile na agwaetiti niile ọbụla n'ọnọdụ ha ndị eze nke ụwa na ndị amadi na ndị isi ọchịagha na ndị ọgaranya na ndị dị ike na oru ọbụla na onye ọbụla nwere onwe ya wee zobe onwe ha n'ime ọgba na n'ime oke nkume nke ugwu a na-asịkwa ugwu na oke nkume ahụ anyị zopụ anyị n'iru onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ zopụkwa anyị n'iwe nke nwa atụrụ ahụ n'ihi na oke ụbọchị nke iwe ha abịawo onye pụkwara iguzo mkpughe isi nke asaa mgbe nke a gasịrị mgbe ịhụ ndị mmụọ ozi anọ ka ha na-eguzo n'elu nkuku anọ nke ụwa na-ejidesi ifufe anọ nke ụwa ike ka ifufe ọbụla wee ghara ife n'elu ụwa ma ọ bụ n'elu oke osimiri ma ọ bụ n'elu osisi ọbụla Mgbe wee hụ mmụọ ozi ọzọ ka ọ na-esi n'ọwụwa anyanwụ rigo na-enwe akara nke Chineke dị ndụ o wee were oke olu tiere ndị mmụọ ozi anụ ahụ mkpu bụ ndị e nyere ha ike imejọ ụwa na oke osimiri sị emejọla ụwa ma ọ bụ oke osimiri ma ọ bụ osisi ruo mgbe anyị ga-akasiwuo ndị oru Chineke anyị akara n'egedege iru ha Mgbe wee nụ ọnụ ọgụgụ ndị akara rịị ọgụ nnu iri na ọgụ nnu asatọ ndị akara rịị akara site n'ebo niile ọbụla nke ụmụ Izrel akara rịị akara site n'ebo Juda oru nnu na nnu iri site n'ebe oruben oru nnu na nnu iri site n'ebo Gad oru na nnu iri site n'ebo Asha oru na nnu iri site n'ebo Naftali oru na nnu iri site n'ebo Manase oru na nnu iri site n'ebo Simeon oru na nnu iri site n'ebo Livai oru na nnu iri site n'ebo Isaka oru na nnu iri site n'ebo Zebulon oru na nnu iri site n'ebo Josef oru nnụ na nnụ iri site n'ebo benjamin oru nnụ na nnụ iri mgbe ihe ndị a gasịrị m wee hụ ma lee oke igwe mmadụ nke onye ọbụla na-apụghị ịgụta ọnụ ndị si na mba niile ọbụla na ebo niile na ndị niile na asụsụ niile pụta na-eguzo n'iru oche eze ahụ na n'iru nwa atụrụ ahụ egbokwasịworo ha uwe mwụda dị ọcha igu nkwụ dịkwa n'aka ha ha wee were oke olu tie mkpu sị nzọpụta dịrị Chineke anyị onye na-anọkwasị n'oche eze ahụ ịkpọrọ nwa atụrụ ahụ ndị mmụọ ozi niile na-eguzokwa oche eze ahụ na ndị okenye ahụ na ihe anụ ahụ nke dị ndụ gburugburu ha wee daa kpuchie iru ha n'ala n'iru oche eze ahụ wee kpọọ isi ala nye Chineke sị amen ngọzi niile na otuto niile na amamihe niile na ekele niile na nsọpụrụ niile na ike niile na ume niile dịrị Chineke anyị ruo mgbe niile ebighị ebi amen otu n'etiti ndị okenye ahụ wee zaa sị m ndị a ndị ebukwasịworo uwe mwụda ahụ dị ọcha ha bụ ole ndị olee ebe ha si bịakwa Mgbe si ya onye nwe m gị onwe gị matara o wee sị m ndị a bụ ndị na-esi n'oke mkpagbu ahụ pụta ha sekwara uwe mwụda ha mekwa ka ha dị ọcha n'ime ọbara nwa atụrụ ahụ n'ihi nke a ka ha nọ n'iru oche eze Chineke ha na-efekwa ya ofufe ehihie na abalị n'ụlọ nsọ ya onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ ga-agbasakwa ụlọ ikwu ya n'isi ha agụ agaghị agụ ha ọzọ akpịrị agaghị agụkwa ha ngụ ọzọ anyanwụ agaghị achakwa ha ọzọ maọbụ okpomọkụ ọbụla n'ihi na nwa akụrụ ahụ nke nọ n'etiti oche eze ahụ ga-azụ ha dịka atụrụ ọ ga-edurukwa ha gaa n'isi iyi nke mmiri nke ndụ chineke ga-ehichapụkwa anya mmiri n'ihi niile ọ bụla n'anya ha mkpughe isi nke asatọ mgbe ọ saghekwara akara nke asaa e wee dere ji n'elu igwe oge ra ka nkera nke otu awa mgbe e hụ ndị mmụọ ozi asaa ahụ ndị na-eguzo n'iru Chineke e wee nye ha opi asaa mmụọ ozi ọzọ wee bịa guzo n'elu ebe ịchụ àjà ahụ na-enwe ihe nke ọlaedo eji esure ihe nsuru ọkụ na-esisi ụtọ e wee nye ya ọtụtụ ihe nsuru ọkụ na-esi usi ụtọ ka o wee tụkwasị ha n'ekpere ndị nsọ niile nke dị n'elu ebe ịchụ àjà ahụ nke ọlaedo nke dị n'iru oche eze ahụ anwụrụ ọkụ nke ihe nsure ọkụ na-esi isi ụtọ ahụ soro ekpere ndị nsọ site n'aka mmụọ ozi ahụ rigoo n'iru Chineke mmụọ ozi ahụ wee were e ihe ahụ eji esure ihe nsure ọkụ na-esi ụtọ o wee kpojuo ya n'ọkụ nke sitere n'ọkụ nke ebe ịchụ aja ahụ wee tụba ya n'ụwa egbe eluigwe na olu na amụma na ala ọma jijiji wee soo ndị mmụọ ozi asaa ahụ ndị nwere opi asaa ahụ doziri onwe ha ifu opi onye mbụ wee fụọ uri mmiri igwe na ọkụ wee so. nke a gwara rịị ọbara e tụba ha n'ụwa ọkụ wee gbachasịa otu ụzọ n'ụzọ atọ nke ụwa ọkụ gbachasịkwara otu ụzọ n'ụzọ atọ nke osisi ọkụ gbachasịkwara ahịhịa ndụ niile mmụọ ozi nke abụọ wee fuo E wee tụba ihe dị ka oke ugwu nke na-ere ọkụ n'ime oke osimiri otu ụzọ n'ụzọ atọ nke oke osimiri wee ghọọ ọbara otu ụzọ n'ụzọ atọ nke ihe niile kere eke nke dị n'oke osimiri wee nwa bụ ihe nwere ndụ emebikwara otu ụzọ n'ụzọ atọ nke ụgbọ niile mmụọ ozi nke atọ wee fuo opi oke kpakpando wee site n'elu igwe daa nke na-ere ọkụ dịka ọwa o wee daa n'elu otu ụzọ n'ụzọ atọ nke osimiri niile dakwa n'elu isi iyi mmiri niile aha a na-akpọkwa kpakpando ahụ bụ wormwood otu ụzọ n'ụzọ atọ nke mmiri niile wee ghọọ wormwood ọtụtụ mmadụ wee site n'ịṅụ mmiri ahụ nwa, n'ihi na emere ka ha na-elu ilu mmụọ ozi nke anọ wee fuo opi e wee tie otu ụzọ n'ụzọ atọ nke anyanwụ ihe ya na otu ụzọ n'ụzọ atọ nke ọnwa na otu ụzọ n'ụzọ atọ nke kpakpando niile ka otu ụzọ n'ụzọ atọ n'ime ha wee gbaa ọchịchịrị ka ehihie wee gharakwa ịpụta ihe n'otu ụzọ n'ụzọ atọ n'ime ya ka ọchịchịrị wee mekwa otu a m wee hụ nụkwa otu ugo ka ọ na-efe n'etiti eluigwe were werekwa oke olu si ahụhụ ahụhụ ahụhụ ka ha ga-ahụ ụdị bi n'elu ụwa site n'ọrụ fọdụrụ nke opi ndị mmụọ ozi atọ ahụ ndị gaji ifo mkpughe isi nke iteghete mmụọ ozi nke ise wee fụọ opi m wee e hụ nke sitere eri n'eluigwe igwe daa n'ụwa e wee nye ya mkpịsị ugodi nke olulu nke abịsa ahụ o wee meghee olulu nke abịsa ahụ anwụrụ ọkụ wee si n'olulu ahụ dị dịka anwụrụ ọkụ nke oke ọkụ anyanwụ na mbara eluigwe wee site na anwụrụ ọkụ nke olulu ahụ gbaa ọchịchịrị igurube wee si n'anwụrụ ọkụ ahụ pụta jee n'ụwa e wee nye ha ike dịka akpị nke ụwa nwere ike e wee gwa ha ka ha ghara imejọ ahịhịa nke ụwa ma ọ bụ ihe ọbụla nwere akwụkwọ ndụ ma ọ bụ osisi ọbụla maka ha mejọọ naanị mmadụ bụ ndị ahụ na-enweghị akara nke Chineke n'egedege iru ha e wee nye ha ike ka ha ghara igbu ha kama ka e wee mekpa ha arụ ọnwa ise mmekpa ha dịka mmekpa nke akpị mgbe ọbụla ọ na-agba mmadụ n'ụbọchị ahụ mmadụ ga-achọkwa ọnwụ ha agaghị ahụkwa ya ma ọlị agụụ ịnwụ ọnwụ ga-agụkwa ha ọnwụ wee gbanarị ha oyiyi igurube ahụ yiri ịnyịnya edoziworo ije agha n'isi ha ka ha na-ekpu ihe dịka eze. yiri ọlaedo iru ha dịkwa ka iru mmadụ ha nwekwara agịrị isi dịka agịrị isi ndị inyom eze ha dịkwa ka eze ọdụm ha nwekwara ihe agha igbochi obi dịka ihe agha igbochi obi nke igwe mkpatu nku ha dịkwa ka mkpatu nke ụgbọala nke ọtụtụ ịnyịnya na-agba ọsọ ije agha nwekwara ọdụdụ yiri ọdụdụ akpị, nwekwa ihe ọgbụgba n'ime ọdụdụ ha ka ike ha dị imejọ mmadụ ọnwa ise ha nwere mmụọ ozi ahụ nke abis ahụ dịka eze ha aha ya n'asụsụ hibru bụ abaddon n'asụsụ grik o nwekwara aha apolia ahụhụ mba agabigawo lee ahụhụ abụọ ọzọ fọdụrụ ịbịa mgbe ihe ndị a gasịrị mmụọ ozi nke isii wepụ opi m wee nụ otu olu nke si na mpi nke ebe ịchụ àjà ahụ eji ọlaedo mee pụta bụ nke dị n'iru Chineke m wee nụ otu onye ka ọ na-agwa mmụọ ozi nke isii ahụ okwu bụ onye nwere opi ahụ sị tọpụ ndị mmụọ ozi anọ ahụ ndị e kewara agbụ n'osimiri ukwu Yufretis e wee tọpụ ndị mmụọ ozi anụ ahụ ndị edoziri ori nye oge awa na ụbọchị na ọnwa na arọ ahụ ka ha wee gbue otu ụzọ n'ụzọ atọ nke mmadụ Ọnụọgụgụ ọgụgụ usu ndị agha ahụ nke bụ ndị ịnyịnya dị ọgụ milion iri anụrụ m ọnụọgụgụ ha otu a ka m hụkwara ịnyịnya ahụ n'ọhụ ahụ ha na ndị na-anọkwasị ha na-enwe ihe agha igbochi obi nke yiri ọkụ na hyacinth na brimston isi ịnyịnya ahụ dịkwa ka isi ọdụm ọkụ na anwụrụ ọkụ na brimston na-esikwa n'ọnụ ha pụta e sitere n'ihe otiti atọ ndị a kwuo otu ụzọ n'ụzọ atọ nke mmadụ niile ya bụ site n'ọkụ ahụ na anwụrụ ọkụ ahụ na brimstone ahụ nke na-esi n'ọnụ ha pụta n'ihi na ike ịnyịnya ahụ dị n'ọnụ ha dịkwa n'ọdụdụ ha n'ihi na ọdụdụ ha yiri agwọ nwekwa isi ha werekwa ha na-emejọ ma ndị fọdụrụ n'etiti mmadụ ndị a na-ebughị n'ihe otiti ndị a echegharị isi n'ọnụ niile nke aka ha pụta ka ha wee ghara ịkpọ isi ala nye ndị mmụọ ọjọọ ha na-arụsị ha nke ọla edo na nke ọla ọcha na nke ọla na nke nkume na nke osisi nke na-apụghị ile ihe anya maọbụ ịnụ ihe maọbụ ije ije ha echegharị ịgwa isi na-igbu mmadụ ha maọbụ n'ịgwọ nsị ha maọbụ ịkwa iko ha ma ọ bụ n'izu ori ha pụta mkpughe isi nke iri m wee hụ mmụọ ozi ọzọ dị ike ka ọ na-esi n'elu igwe rịdata nke gbokwasịworo ya igwe ojii dịka uwe eke na ogbugbu ahụ dịkwa n'isi ya iru ya dịkwa ka anyanwụ ụkwụ ya abụọ dịkwa ka ide ọkụ ọ na-ejidekwa nwa akwụkwọ nta n'aka ya nke woro o wee tụkwasị ụkwụ aka nri ya n'elu oke osimiri tụkwasịkwa ụkwụ aka ekpe ya n'elu ala o wee were oke olu tie mkpu dịka ọdụm na-agba ụja mgbe o tiri mkpu egbe eluigwe asaa ahụ wee kwuo olu ha ma mgbe egbe eluigwe asaa ahụ kwuru okwu agaje m ide akwụkwọ mgbe olu si n'eluigwe daa sị ka ihe egbe eluigwe asaa ahụ kwuru akara edekwala ya ha n'akwụkwọ ma ozi ahụ nke m hụrụ ka ọ na-eguzo n'elu oke osimiri na n'elu ala wee welie aka nri ya zoo n'elu igwe wee were onye ahụ nke na-adị ndụ ruo mgbe niile bi ebi bụ onye kere eluigwe na ihe niile dị ya n'ime na ụwa na ihe niile dị ya n'ime na oke osimiri na ihe niile dị ya n'ime ṅụọ iyi n'oge agaghị adịkwa ọzọ ma n'ụbọchị nke olu mmụọ ozi nke asaa ahụ mgbe ọ gaji ifu opi a ga-emekwa ka ihe omimi nke Chineke zuo oke ka o ziri ozi ọma nye ndị oru ya bụ ndị amụma ya olu ahụ nke m nụrụ ka ọ na-esi n'eluigwe daa anụkwara m ya ọzọ ka ọ na-akpanyere m ụka sị jee nara akwụkwọ ahụ nke a saworo bụ nke dị n'aka mmụọ ozi ahụ onye na-eguzo n'elu oke osimiri na n'elu ala m wee jekwuru m ozi ahụ si ya ka onye m nwa akwụkwọ nta ahụ o wee sị m nara ya ripịakwa ya ọ ga-emekwa ka afọ gị luo elu ma n'ọnụ gị ọ ga-atọ ụtọ dịka mmanụ aṅụ wee nara nwa akwụkwọ nta ahụ n'aka m ozi ahụ wee ripịa ya o wee tọọ ụtọ n'ọnụ m dịka mmanụ aṅụ mgbe m ripịasịrị ya e wee mee ka afọ m ruo elu ha na-asịkwa m ị ghaghị ibu amụma ọzọ banyere ọtụtụ ndị na ọtụtụ mba na ọtụtụ asụsụ na ọtụtụ eze mkpughe isi nke iri na otu e wee nye m amị yiri mkpanaka otu onye wee sị bilie tụkwa ụlọ nsọ nke Chineke na ebe ịchụ àjà ya na ndị na-akpọ isi ala n'ime ya ma obi nke dị n'ezi ụlọ nsọ ahụ rapụ ya n'ezi atụkwala ya n'ihi na ewerewo ya nye ndị mba ọzọ ha ga-azọdakwa obodo nsọ ahụ ọgụ ọnwa abụọ na abụọ m ga-enyekwa ndị ama m abụọ ike ha ga-ebukwa amụma nna ụbọchị atọ na ọgụ atọ egbukwasịwokwa ha akwa mkpe ndị a bụ osisi oliv abụọ ahụ na ihe ịdọba oriọna abụọ ahụ ndị na-eguzo n'iru onye nwe ụwa ọ bụrụkwa na onye ọbụla chọrọ imejọ ha ọkụ na-esi n'ọnụ ha pụta na-eripịakwa ndị iro ha ọ bụrụkwa na onye ọbụla ga-achọ imejọ ha agaghị igbu ya otu a ndị a nwere ike imechi eluigwe ka mmiri wee ghara izo n'ụbọchị niile nke amụma ha ha nwekwara ike n'ebe mmiri niile dị ime ka ha gbanwee ọbara na iwere ihe otiti niile ọbụla tie ụwa ka mgbe ha ga-achọra ma mgbe ọbụla ha ga-agbazuwe ama ha anụ ọhịa ahụ nke na-esi n'abịsa ahụ rigopụta ga-ebu agha megide ha merikwa ha gbukwaa ha ozu ha wee dị n'ama nke obodo ukwu ahụ bụ nke a na-akpọ Sodom n'Ijipt n'ụzọ nke mmụọ nsọ ebe a kpọgidekwara onye nwe ha n'obe mmadụ wee si n'etiti ndị niile na ebo niile na asụsụ niile na mba niile pụta na-ele ozu ha ụbọchị atọ na nkera otu ụbọchị ekweghịkwa ka a tọgbuo ozu ha n'ili ndị bi n'elu ụwa na-aṅụrịkwa ọṅụ n'isi ha obi na-atọkwa ha ụtọ ha ga-ezigarịtakwa onwe ha onyinye n'ihi na ndị amụma abụọ ndị a mebara ndị bi n'elu ụwa arụ mgbe ụbọchị atọ na nkere otu ụbọchị ahụ gasịrị mmụọ nke ndụ nke si na Chineke pụta wee bata n'ime ha ha wee guzo n'ukwu ha oke egwu wee dakwasị ndị na-ekiri ha ha wee nụ oke olu nke si n'eluigwe daa ka ọ na-asị ha rigotanụ n'ebe a ha wee rigo ruo n'elu igwe n'ime igwe ojii ahụ ndị iro ha kirikwara ha n'otu oge awa ahụ oke ala ọma jijiji wee daa otu ụzọ n'ụzọ iri nke obodo ahụ wee daa ruo ala e wee gbue nnu mmadụ iri na nnu asaa na ọgụ iri n'ime ala ọma ahụ bụ ndị nwere aha ndị fọdụrụ wee tụọ egwu ha wee nye Chineke nke eluigwe otito ahụ nke abụọ agabigaworo lee ahụ nke atọ na-abịa ọsọ ọsọ mmụọ ozi nke asaa wee fuo opi oke olu wee daa n'eluigwe ha wee sị alaeze nke ụwa aghọwo alaeze nke onye na nke Kraịst ya ọ ga-abụkwa eze ruo mgbe niile oru ndị okenye na anụ ahụ ndị na-anọdụ n'iru Chineke n'elu oche eze ha wee daa kpuchie eru ha n'ala wee kpọọ isi ala nye Chineke sị anyị na-ekele gị onye nwe Chineke onye pụrụ ime ihe niile onye na-adị adị onye dịkwarị n'ihi na ị werewo oke ike gị ị eze mba niile wee wee iwe iwe gị wee bịa ya na oke ikpe ndị mụrụ anwụ ikpe na inye ndị oru gị bụ ndị amụma na ndị nsọ na ndị na-atụ egwu aha gị ndị nta na ndị ukwu ụgwọ ọrụ ha na imebi ndị ahụ na-emebi ụwa e wee meghee ụlọ nsọ nke Chineke nke dị n'eluigwe e wee hụ igbe nke ọgbụgba ndụ ya n'ụlọ nsọ ya amụma na olu na egbe eluigwe na ala ọma jijiji na oke akụ mmiri igwe wee so. mkpughe isi nke iri na abụọ e wee hụ oke ihe ịrịba ama n'eluigwe nwanyị nke egbokwasịworo ya anyanwụ dịka uwe ọnwa dịkwa n'okpuru ụkwụ ya abụọ ọ na-ekpukwa okpu eze nke kpakpando iri na abụọ n'isi ya ọ dịkwa ime o wee tie mkpu ebe ime na-eme ya a na-emekpakwa ya arụ ịmụpụta nwa e wee hụ ihe ịrịba ama ọzọ n'eluigwe ma lee oke dragọn nke na-acha ọkụ ọkụ nke nwere isi asaa na mpi iri na-ekpukwa okpu eze asaa n'isi ya ọdụdụ ya na-adọrọkwa otu ụzọ n'ụzọ atọ nke kpakpando nke eluigwe o wee tụda ha n'ala dragọn ahụ wee guzo n'iru nwaanyị ahụ onye gaji ịmụpụta nwa ma o wee ripịa nwa ya mgbe ọbụla ọ ga-amụpụta ya o wee mụpụta ọkpara bụ nwa nwoke onye ga-eji mkpanaka igwe zoo mba niile dịka atụrụ e wee pụnara ya nwa ya ahụ laa n'ebe Chineke nọ na n'ebe oche eze ya dị nwaanyị ahụ wee gbalaga n'ime ọhịa ebe o nwere ọnọdụ edoziworo site n'aka Chineke ka ha wee zụọ ya n'ebe ahụ n'ụbọchị ụbọchị atọ na ọgụ atọ agha wee pụta n'eluigwe Michael na ndị mmụọ ozi ya buru agha megide dragọn ahụ dragọn ahụ na ndị mmụọ ozi ya wee buo agha enweghịkwa ike ahụghịkwa ọnọdụ ha ọzọ n'eluigwe e wee chụda dragọn ukwu ahụ bụ agwa ochie ahụ onye a na-akpọ ekwensu na setan onye na-eduhie ụwa niile mmadụ bi a ya n'ụwa chụdakwa ndị mmụọ ozi ya ha na ya mgbe wee oke olu ka ọ na-ada n'eluigwe si ugbu a ka ọ bịaworo bụ nzọpụta ahụ na ike ahụ na alaeze Chineke anyị na iji isi nke Kraịst ya n'ihi na achụdara onye ahụ nke na-ebu ụmụnna anyị ebubo onye na-ebo ha ebubo n'iru Chineke anyị ehihie na abalị ndị ahụ wee merie ya n'ihi ọbara nwa atụrụ ahụ na n'ihi okwu ama ha ha ahụghịkwa ndụ ha n'anya ruo ọnwụ n'ihi nke a ka obi na-atọ ụnụ ụtọ ụnụ eluigwe niile na ụnụ ndị bi n'ime ha ahụhụ ga-adịrị ụwa na oke osimiri n'ihi na ekwensu arịdakwuruwo ụnụ na-enwe oke ọnụma ebe ọ matara na o nwere naanị nwa oge mgbe dragọn ahụ hụrụ na a chụdara Erin n'ụwa o wee sogbuo nwaanyị ahụ bụ nwaanyị nke mụpụtara nwa nwoke ahụ e wee nye nwaanyị ahụ nku abụọ ahụ nke oke ugwu ahụ ka o wee febaa n'ọhịa laa n'ọnọdụ ya ebe a na-azụ ya otu oge na oge abụọ na nkera otu oge ka ọ pụọ n'iru agwọ ahụ agwọ ahụ wee gbupụta mmiri n'ọnụ ya na-azụ nwaanyị ahụ dịka osimiri ka o wee mee ka osimiri ahụ bupụ ya ala wee nyere nwaanyị ahụ aka ala wee sagha ọnụ ya lodaa osimiri ahụ nke dragọn ahụ gbupụtara n'ọnụ ya dragọn ahụ wee wesa nwaanyị ahụ iwe wee pụa ibu agha megide mkpụrụ ya fọdụrụ ndị na-edebe ihe niile Chineke nyere n'iwu ndị na-enwekwa ama nke Jizọs mkpughe isi nke iri na atọ o wee guzo n'aja oke osimiri m wee hụ anụ ọhịa ka ọ na-esi n'oke osimiri erigopụta na-enwe mpi iri na isi asaa na-ekpukwa eze iri n'elu mpi ya na-enwekwa aha ụfọdụ nke mkpụrụ Chineke n'elu isi ya anụ ọhịa nke m hụrụ dịkwara agụ ụkwụ ya dịkwa ka ụkwụ bea ọnụ ya dịkwa ka ọnụ ọdụm dragọn ahụ wee nye ya ike ya na eze ya na oke iche isi mgbe hụ otu n'etiti isi asaa ya dịka a ga-asị na etigburu ya rii ka ọ nwụa e wee mee ka ihe otiti ya ahụ nke na-eweta ọnwụ laa o wee ju ụwa anya a wee so anụ ọhịa ahụ n'azụ a wee kpọọ isi ala nye dragọn ahụ n'ihi na o nyere anụ ọhịa ahụ iche isi ya ha kpọkwara isi ala nye anụ ọhịa ahụ sị onye yiri anụ ọhịa ahụ onye pụkwara ibu agha megide ya e wee nye ya ọnụ nke na-ekwu oke ihe na mkpụrụ Chineke e wee nye ya ike ime omume ya ọgụ ọnwa abụọ na abụọ e wee ọnụ ya ikwuru Chineke ikwuru aha ya na ụlọ ikwu ya bụ ndị bi n'elu igwe e wee nye ya ike ibu agha megide ndị nsọ ahụ na imeri ha e nyekwara ya ike ichi ebo niile ọbụla na ndị niile ọbụla na asụsụ niile ọbụla na mba niile ọbụla isi ndị niile ndị bi n'elu ụwa ga-akpọkwa isi ala nye ya onye ọbụla a na-edeghị aha ya n'akwụkwọ nke ndụ nke nwa atụrụ ahụ onye gbuworo site n'oge ịtọ ntọala nke ụwa ọ bụrụ na onye ọbụla nwere ntị ya nụ ọ bụrụ na ọ dịrị onye ọbụla ka a dọta ya n'agha ọ bụ n'agha ka a ga-adọta ya ọ bụrụ na onye ọbụla ga-eji mma agha gbuo mmadụ aghaghị iji mma agha bụ ya n'ebe a ka ntachi obi na okwukwe nke ndị nsọ dị mgbe e hụ anụ ọhịa ọzọ ka ọ na-esi n'ala rigopụta o nwekwara mpi abụọ yiri nke nwa atụrụ ahụ ma ọ na-ekwu okwu dịka dragọn ahụ o wee na-achị isi niile nke anụ ọhịa mbụ ahụ n'iru ya ọ na-emekwa ụwa na ndị bi n'ime ya ka ha kpọọ isi ala nye anụ ọhịa mbụ ahụ nke emere ka ihe otiti ya nke na-eweta ọnwụ laa ọ na-emekwa oke ịrịba ama dị iche iche ka o wee mee ọbụna ọkụ ka o si n'eluigwe rịdata n'ụwa n'iru mmadụ niile o wee na-eduhie ndị bi n'elu ụwa n'ihi ihe ịrịba ama niile nke e nyere ya ike ime n'iru anụ ọhịa ahụ na-asị ndị bi n'elu ụwa ka ha kpụghara anụ ọhịa ahụ ihe oyiyi bụ nke nwere ogbugbu mma agha ahụ wee dị ndụ e wee nye ya ike inye ya ume bụ ihe oyiyi nke anụ ọhịa ahụ ka ihe oyiyi nke anụ ọhịa ahụ wee gbuo okwu mekwa ka e gbue ha kahara bụ ndị ọbụla na-akpọghị isi ala nye ihe oyiyi nke anụ ọhịa ahụ ọ na-emekwa mmadụ niile ndị nta na ndị ukwuu na ndị ọgaranya na ndị ogbenye na ndị nwere onwe ha na ndị oru ka aka ha akara n'aka nri ha ma ọ bụ n'egedege iru ha ka onye ọbụla garakwa ịpụ ịzụta ahịa ma ọ bụ ire ihe ma ọ bụghị onye nwere akara ahụ bụ aha nke anụ ọhịa ahụ ma ọ bụ ọnụọgụgụ aha ya n'ebe a ka amamihe dị onye nwere uche ya gụọ ọnụọgụgụ nke anụ ọhịa ahụ n'ihi na ọ bụ ọnụọgụgụ mmadụ ọnụ ọgụgụ ya bụkwa nnụ na ọgụ iri na ọgụ atọ na isii mkpughe isi nke iri na anọ m wee hụ ma lee nwa atụrụ ahụ ka ọ na-eguzo n'ugwu Zayọn ya na ọgụ nnụ iri na ọgụ nnụ asatọ bụ ndị edewere aha ya na aha nna ya na-egede n'egedege iru ha mgbe nụ olu ọ na-esi n'eluigwe dị dịka olu ọtụtụ mmiri dịkwa ka olu oke egbe eluigwe olu ahụ m nụrụ dịkwa ka olu ndị na-akpọ ụba akwara mgbe ha na-ewere ụba akwara ha na-akpọ ha wee na-abụ dịka a ga-asị na ọ bụ abụ ọhụụ n'iru oche eze ahụ na n'iru ihe anụ ahụ nke dị ndụ na ndị okenye ahụ ọ dịghịkwa onye ọbụla pụrụ ịmụta abụ ahụ ma ọ bụghị ọgụ iri na ọgụ asatọ ahụ bụ ndị a gbatara n'ụwa ndị a bụ ndị na-emerụghị onwe ha na-arụ ndị inyom n'ihi na ha dị ọcha ka ụmụ agbọghọ na-amaghị nwoke ndị a bụ ndị na-eso nwa atụrụ ahụ ebe ọbụla ọ na-eje ndị a ka a gbatara n'etiti mmadụ ịbụrụ Chineke na nwa atụrụ ahụ mkpụrụ mbụ ọ dịghịkwa ụgha ọbụla a hụrụ n'ọnụ ha ha bụ ndị a na-ataghị ụta mgbe e hụ mmụọ ozi ọzọ ka ọ na-efe n'etiti eluigwe na-enwe ozi ọma ebighị ebi izisara ndị na-anọdụ n'elu ụwa bụ mba niile ọbụla na ebo niile ọbụla na asụsụ niile ọbụla na ndị niile ọbụla ọ na-ewerekwa oke olu sị tụọnụ egwu Chineke nyekwa ya otuto n'ihi na oke awa nke ikpe ya abịawo kpọkwanụ isi ala nye ya bụ onye kerela igwe na ala na oke osimiri na isi yi niile nke mmiri niile mmụọ ozi ọzọ bụ nke abụọ wee soo sị ọ dawo ọ dawo ukwu ahụ nke meworo ka mba niile ṅụọ n'ime mmanya nke ọma mmụọ ozi ọzọ bụ nke atọ wee so ha were oke olu si. ọ bụrụ na onye ọbụla na-akpọ isi ala nye n'ọhịa ọhịa ahụ na ihe oyiyi ya na-anatakwa akara ya n'egedege iri ya ma ọ bụ n'aka ya ya onwe ya ga-anwụkwa n'ime mmanya nke ọmụma Chineke nke edoziworo na-agwaghị agwa n'ime ike oge iwe ya a ga-ejikwa ọkụ na briston mekpa ya arụ n'iru ndị mmụọ ozi dị nsọ na n'iru nwa atụrụ ahụ anwụrụ ọkụ nke mmekpa arụ ha na-arịgo ruo mgbe niile ndị ebi ha adịghị ezukwa ike ehihie na abalị bụ ndị na-akpọ isi ala nye anụ ọhịa ahụ na ihe oyiyi ya ma ọ bụrụkwa na onye ọbụla anata akara ga aha ya N'ebe a ka ntachi obi ndị nsọ dị bụ ndị na-edebe ihe Chineke nyere n'iwu na okwukwe Jizọs Mgbe nụ olu ka ọ na-esi n'eluigwe daa sị dee akwụkwọ ngọzi na-adịrị ndị nwụrụ anwụ bụ ndị ga-anwụ anwụ n'ime onye nwe anyị site n'ugbu a ee ka mmụọ nsọ na-ekwu ka ha wee si na ndọgbu niile ha dọgburu onwe ha n'ọlụ zuru ike n'ihi na ọlụ niile ha na-eso ha gaa Mgbe hụ ma lee igwe ọcha n'elu igwe ọcha ahụ ka m hụrụ otu onye yiri nwa nke mmadụ ka ọ na-anọdụ ala na-ekpu okpu eze nke ọla edo n'isi ya mma iwe ihe ubi dị nke ọ dịkwa n'aka ya mmụọ ozi ọzọ wee si n'ụlọ nsọ ahụ pụta na-ewere oke olu tiere onye ahụ nke na-anọkwasị n'igwe ọcha ahụ mkpu sị tinye mma iwe ihe ubi gị ihe n'ihi na oge awa iwe ihe ubi n'ihi na ihe a ga-ewe n'ubi nke ụwa achabigawo oke onye ahụ nke na-anọkwasị n'igwe ọcha ahụ wee tụdaa mma iwe ihe ubi ya n'elu ụwa e wee were ụwa dịka ihe ubi mmụọ ozi ọzọ wee si n'ụlọ nsọ ahụ nke dị n'elu igwe pụta ya onwe ya nwekwara mma iwe ihe ubi dị nkọ mmụọ ozi ọzọ wee si n'ebe ịchụ àjà ahụ pụta bụ onye nwere ike n'ebe ọkụ ahụ dị o wee were oke olu tinyere onye ahụ nke nwere mma iwe ihe ubi dị nkọ mkpu sị tinye mma iwe ihe ubi gị dị nkọ bipụ ụyọkọ niile nke vaịn nke ụwa n'ihi na mkpụrụ vaịn ya achazuwo mmụọ ozi ahụ wee tụba mma iwe ihe ubi ya n'ụwa wee bipụ mkpụrụ vaịn nke ụwa tụba ya n'ime ebe nzọcha mkpụrụ vaịn ahụ nke dị ukwuu bụ nke ọnụma Chineke e wee zọchaa ebe nzọcha mkpụrụ vaịn ahụ n'azụ obodo ahụ ọbara wee si n'ebe nzọcha mkpụrụ vaịn ahụ pụta ruo bridụl ịnyịnya rukwa ihe raka nnu pọlọn anọ mkpughe isi nke iri na ise mgbe hụ ihe ịrịba ama ọzọ n'elu igwe nke dị ukwuu dịkwa ebube ndị mmụọ ozi asaa ndị nwere ihe otiti asaa nke bụ nke ikpeazụ n'ihi na n'ime ha ka ọnụma Chineke gwụrụ mgbe wee hụ ka a ga-asị na ọ bụ oke osimiri eji enyo mee nke a gwakọworo ya na ọkụ ahụkwara m ndị na-apụta n'aka anụ ọhịa ahụ na mmeri ya na n'aka ihe oyiyi ya na n'aka ọnụ ọgụgụ aha ya ka ha na-eguzo n'ụsọ oké osimiri ahụ eji enyo na-enwe ụba akwara nke Chineke ha na-abụkwa abụ nke Moses bụ ọrụ nke Chineke na abụ nke nwa atụrụ Chineke si ọgụgụ niile dị ukwuu dịkwa ebube onye nwe anyị Chineke onye pụrụ ime ihe niile ụzọ gị niile ziri ezi bụrụkwa eziokwu gị eze nke mba niile onye na-agaghị atụ egwu onye nwe anyị tobe aha gị n'ihi na naanị gị dị ọcha n'obi n'ihi na mba niile ga-abịa kpọọ isi ala n'iru gị n'ihi na emere ka ezi omume gị niile pụta mgbe ihe ndị a gasịrị mgbe hụ e meghekwara ụlọ nsọ nke ụlọ ikwu nke ama ahụ n'eluigwe ndị mmụọ ozi asaa ahụ ndị nwere ihe otiti asaa ahụ wee sie n'ụlọ nsọ ahụ pụta egbokwasịworo ha linin nke dị ọcha na-enwukwa enwu ekewokwa ha ihe okike ọlaedo n'obi gburugburu otu n'ime ihe anọ ahụ nke dị ndụ wee nye ndị mmụọ ozi asaa ahụ ọkwa ọlaedo asaa jupụtara n'ọnụma Chineke onye na-adị ndụ ruo mgbe niile ebighị ebi ụlọ nsọ ahụ wee jupụta n'anwụrụ ọkụ nke si n'ebube Chineke pụta sikwa n'ike ya pụta ọ dịghịkwa onye ọ bụla pụrụ ịba n'ime ụlọ nsọ ahụ ruo mgbe ihe ojiji asaa ahụ nke ndị mmụọ ozi asaa ahụ ga-agwụ mkpughe isi nke iri na isii m wee nụ oke olu ka ọ na-esi n'ụlọ nsọ ahụ daa na-asị ndị mmụọ ozi asaa ahụ jeenụ wụsị ọkwa asaa ahụ nke ọnụma Chineke n'ime ụwa mmụọ ozi mbụ wee jee buso ọkwa ya n'ime ụwa ajọ ọnya jọgburu onwe ya wee pụta n'arụ mmadụ niile ndị nwere akara anụ ọhịa ahụ ndị na-akpọkwa isi ala nye ihe oyiyi ya mmụọ ozi nke abụọ wee wusie ọkwa ya n'ime oke osimiri o wee ghọọ ọbara dịka nke mmadụ nwụrụ anwụ mkpụrụ obi niile ọbụla nke dị ndụ wee nwụa bụ ihe dị n'oke osimiri mmụọ ozi nke atọ wee wusie ọkwa ya n'ime osimiri niile na isi iyi niile nke mmiri niile mmiri ahụ wee ghọọ ọbara wee nụ mmụọ ozi mmiri niile ka ọ na-asị onye ezi omume ka egwu onye na-adị adị onye dịkwarị, onye dị ọcha n'obi n'ihi na ikpere ikpe ndị a n'ihi na ha wụsiri ọbara ndị nsọ na ndị amụma ọbara ka inyewokwara ha ka ha ṅụọ ha bụ ndị kwesịrị ekwesị wee nụ ebe ịchụ àjà ahụ ka ọ na-asị ee onye nwe anyị Chineke onye pụrụ ime ihe niile ikpe gị niile bụ eziokwu na ikpe ziri ezi Mụọ ozi nke anọ wee wusi ọkwa ya n'elu anyanwụ wee nye ya ike iji ọkụ chagbuo mmadụ e wee were oke okpomọkụ chagbuo mmadụ ha wee kwuru aha Chineke ahụ onye nwere ike ịchị ihe otiti ndị a isi echegharịkwa inye ya otuto mmụọ ozi nke ise wee wusi ọkwa ya n'elu oche eze nke anụ ọhịa ahụ e wee mee ka ala eze ya gbaa ọchịchịrị ha wee tabie ire ha site n'arụ ụfụ ha wee kwuru Chineke nke eluigwe site na arụ ụfụ niile ha na ọnya niile ha echegharịkwa isi n'ọlụ niile ha pụta mmụọ ozi nke isii wee wusi ọkwa ya n'elu osimiri ukwu ahụ bụ Yufretis mmiri ya wee tasịa ka e wee dozie ụzọ ndị eze ahụ ndị si n'ọwụwa anyanwụ bịa wee hụ ndị mmụọ atọ na-adịghị ọcha dịka awọ ka ha na-esi n'ọnụ dragọn ahụ sikwa n'ọnụ anụ ọhịa ahụ sikwa n'ọnụ onye amụma ụgha ahụ pụta n'ihi na ha bụ mmụọ nke ndị mmụọ ọjọọ na-eme ihe rịba ama dị iche iche ndị na-apụkụrụ ndị eze nke elu ụwa dum mmadụ bi ime ka ha zukọ ibu agha nke okwu ụbọchị ahụ nke Chineke onye pụrụ ime ihe niile lee ana m abịa dịka onye ori ngọzi na-adịrị onye na-eche nche na-edebekwa uwe ya ka ọ ghara ijegharị n'ọtọ ha wee hụ ihere ya ha wee mee ka ha zukọ n'ebe ahụ ka a na-akpọ n'asụsụ Hibru Amagidon mmụọ ozi nke asaa wee wusie ọkwa ya n'elu mbara eluigwe oke olu wee si n'ụlọ nsọ ahụ dapụta si n'ebe oche eze ahụ dị na-asị emewo ya amụma na olu na egbe eluigwe wee soo oke ala ọma jijiji sokwara nke ala ọma jijiji dị otu a adịghị mgbe ọbụla site na mgbe mmadụ pụtara n'elu ụwa ala ọma jijiji dị otu a oke ala ọma jijiji dị otu a e wee kewaa obodo ukwu ahụ ụzọ atọ obodo niile nke mba niile wee daa e wee cheta babilon ukwu ahụ n'iru chineke inye ya iko nke mmanya nke ọnụma nke iwe ya agwaetiti niile ọbụla wee gbalaga ahụghịkwa ugwu niile ọzọ oke akụ mmiri igwe nke ka talent na arọ n'otu n'otu na-esikwa n'eluigwe rịdata n'arụ mmadụ mmadụ wee kwuru chineke site n'ihe otiti nke akụ mmiri igwe ahụ n'ihi na ihe otiti ya dị ukwuu rinne mkpughe isi nke iri na asaa otu mmụọ ozi n'etiti ndị mmụọ ozi asaa ahụ ndị nwere ọkwa asaa ahụ wee bịa wee kpanyere m ụka sị bịaru m ga-egosi gị ikpe nke oke nwaanyị ahụ na-akwa iko onye na-anọkwasị n'ọtụtụ mmiri onye ya na ndị eze ụwa kwara iko e mekwara ka mmanya ịkwa iko ya baa ndị bi n'ụwa n'anya o wee bupụ m baa n'ọhịa n'ime mmụọ nsọ m wee hụ nwaanyị ka ọ na-anọkwasị n'anụ ọhịa na-acha uhie uhie nke nwere ahịa dị iche iche jupụtara na mkpụrụ Chineke nwekwa isi asaa na mpi iri egbokwasịwokwa nwaanyị ahụ akwa ododo na akwa uhie ewere ụkwa ọlaedo na nkume dị oke ọnụ na peel chọọ ya mma o nwekwara iko ọlaedo n'aka ya nke jupụtara n'ihe arụ bụ ihe niile na-adịghị ọcha nke ịkwa iko ya edekwasịkwara rịị aha n'egedege iru ya bụ ihe omimi ukwu ahụ nne nke ndị na-akwa iko na nke ihe arụ niile nke ụwa m hụ nwaanyị ahụ ka ọbara ndị nsọ na ọbara ndị ama Jizọs na-aba ya n'anya ka mmanya mgbe m hụrụ ya o wee jụ m anya nke ukwuu ma ozi ahụ wee sị m n'ihi gịnị ka o juru gị anya ma onwe m ga-agwa gị ihe omimi nke nwaanyị ahụ na nke anụ ọhịa ahụ nke na-eburu ya nke nwere isi asaa ahụ na mpi iri ahụ anụ ọhịa ahụ nke ị hụrụ dere ọ dịghịkwa ugbu a ọ gedekwa isi isi ahụ rigopụta na ịla n'iyi ọ ga-ejukwa ndị bi n'elu ụwa anya bụ ndị a na-edeghị aha ha n'akwụkwọ nke ndụ ahụ site n'oge ịtọ ntọala ụwa mgbe ha na-ele anụ ọhịa ahụ anya na ọ dịrị ọ dịghịkwa ugbu a ọ ga-abịakwa n'ebe a ka uche nke nwere amamihe dị isi asaa ahụ bụ ugwu asaa nke nwaanyị ahụ na-anọdụ n'elu ya ndị eze asaa dịkwa ise n'ime ha dawo otu n'ime ha na-adị adị onye fọdụrụ aka abịaghị mgbe ọ ga-abịa ọ ghaghịkwa ịnọgide nwoke. anụ ọhịa ahụ nke dịrị nke na-adịghịkwa ugbu a ya onwe ya bụkwa nke asatọ o sikwa na asaa ahụ pụta ọ na-alakwa n'iyi mpi iri ahụ nke ị hụkwara bụ eze iri mmadụ ndị aka anataghị alaeze ọbụla ma ha na-anara ike dịka ndị eze ha na anụ ọhịa ahụ otu oge awa ndị a nwere otu alo ha na-ewerekwa ike ha na ịchị isi ha nye anụ ọhịa ahụ ndị a ga-ebu agha megide nwa atụrụ ahụ nwa atụrụ ahụ ga-emerikwa ha n'ihi na ọ bụ onye nwenụ kachasị ndị nwenụ niile na eze kachasị ndị eze niile ndị soro ya ga-emerikwa bụ ndị a kpọworo ndị a rọpụtawokwara ndị kwesịkwara ntụkwasị obi o wee sị m mmiri niile ị hụrụ ebe nwaanyị ahụ onye na-akwa iko na-anọdụ bụ ndị dị iche iche na igwe mmadụ na mba dị iche iche na asụsụ dị iche iche mpi iri ahụ ị hụrụ ha na anụ ọhịa ahụ ndị a ga-akpọ nwaanyị ahụ na-akwa iko asị ha ga-emekwa ya ka ọ bụrụ onye tọpọrọ n'efu bụrụ bụrụkwa onye gba ọtọ ha ga-erikwa anụ arụ ya rechapụkwa ya n'ọkụ n'ihi na Chineke tinyere n'obi ha ime izu ya na ịgbata otu izu na iwere alaeze ha nye anụ ọhịa ahụ ruo mgbe a ga-emezu okwu niile nke Chineke ma nwaanyị ahụ ị hụrụ bụ obodo ukwu ahụ nke nwere alaeze na-achị ndị eze ụwa mkpughe isi nke iri na asatọ mgbe ihe ndị a gasịrị mgbe ịhụ mmụọ ozi ọzọ ka ọ na-esi n'eluigwe rịdata na-enwe ike ikwu, e site n'ebube ya nye ụwa ihe o wee were olu ike tie mkpu sị ọ dawuo ọ dawuo bụ babilọn ukwu ahụ ọ ghọọkwa ebe obibi nke ndị mmụọ ọjọọ na ụlọ mkpọrọ nke mmụọ niile ọbụla na-adịghị ọcha na ụlọ mkpọrọ nke nnụnụ niile ọbụla nke na-adịghị ọcha nke akpọwokwara asị n'ihi na mba niile adagbuo si na mmanya nke ọnụma nke ịkwa iko ya ndị eze ụwa zụkwara ya kwa iko ndị ahịa nke ụwa bụrụ ọgaranya site n'ike nke inupụ isi ya m wee nụ olu ọzọ ka ọ na-esi n'eluigwe daa sị ndị nke m sini n'ime ya pụta unu wee ghara iso ya nwekọọ mmehie ya niile gharakwa ịnata ụfọdụ n'ime ihe otiti ya niile n'ihi na mmehie ya niile rapakọrọ n'otu ruo eluigwe Chineke chetakwara ajọ omume ya niile nyeghachinu ya ọbụna dịka ya onwe ya nyeghachiri mmadụ nyekwanụ ya okpukpe abụọ dịka ọrụ ya niile n'ime iko ahụ ọ gwara agwa na ya okpukpe abụọ ka hara bụ otuto o nyere onwe ya na ịnụpụ isi o nupụrụ nyenụ ya mmekpa arụ na iru ụjụra otu ahụ n'ihi na ọ na-asị n'obi ya ana m anọdụ dịka eze nwanyị abụghịkwa nwaanyị di ya nwụrụ ọ dịghịkwa iru uju m ga-ahụ ma ọlị n'ihi nke a ọ bụ n'otu ụbọchị ka ihe otiti ya niile ga-abịa bụ ọnwụ na iru ụjụ na ụnwụ a ga-erechapụkwa ya n'ọkụ n'ihi na ọ dị ike bụ onye nwe anyị Chineke onye kpere ya ikpe ndị eze ụwa ndị soro ya kwa iko nupụkwa isi ha ga-akwakwara ya akwa tikwara ya aka n'obi mgbe ha ga-ele anwụrụ ọkụ nke oriri ọkụ ya anya ka ha na-eguzo n'ebe dị anya n'ihi egwu nke mmekpa arụ ya na-asị ahụhụ ahụhụ obodo ukwu ahụ babilon bụ obodo ahụ dị ike n'ihi n'otu oge awa ka ikpe gị bịara ndị ahịa nke ụwa na-akwakwara ya akwa na-erukwara ya uju n'ihi na ọ dịghị onye ọbụla na-azụ ihe ahịa ya ọzọ, bụ nke ha na-eweta n'ugbo ha ihe ahịa ọlaedo na ọla ọcha na nkume dị oke ọnụ ahịa na pel na ezi akwa ọcha na akwa odo odo na nkisi na akwa uhie na osisi niile ọbụla na-esi isi ụtọ na ihe niile ọbụla eji ọdụ mee na ihe niile ọbụla eji osisi dịkarịsịrị oke ọnụ ahịa ma ọ bụ ọla ma ọ bụ igwe ma ọ bụ mabụ mee na sinamọn na amonọn na ihe nsuru ọkụ na-esi isi ụtọ na mmanụ otite na frankincense na mmanya vaịn na mmanụ na ụtụ ọka na ọka na anụ ụlọ na atụrụ na ihe ahịa nke bụ ịnyịnya na ụgbọala na arụ mmadụ na mkpụrụ obi mmadụ mkpụrụ osisi niile nke na-agụ mkpụrụ obi gị apụwo n'ebe ị nọ ihe niile na-atọ ụtọ nke makwara mma apụwokwa n'aka gị laa n'iyi mmadụ agaghị ahụkwa ha ọzọ ma ndị ahịa ndị na-azụ ihe ndị a ndị bụrụrụ ọgaranya site na ya ha ga-eguzo n'ebe dị anya n'ihi egwu nke mmekpa arụ ya na-akwa akwa na-erukwa uju na-asị ahụhụ ahụhụ obodo ukwu ahụ nke ekpokwasịworo ya ezi akwa ọcha na akwa na-acha ọbara ọbara na akwa uhie nke e were wokwara ọlaedo na nkume dị oke ọnụ ahịa na pel kee ya n'ihi na n'otu oge awa emere ka oke akụ dị otu a tọgbọ n'efu ndị isi ụgbọ niile n'otu n'otu na onye ọbụla nke na-eje n'ebe ọbụla n'ụgbọ na ndị ụgbọ ka ha rakwa bụ ndị na-arụ ọrụ n'ime oke osimiri ha guzokwara n'ebe dị anya tikwa mkpu mgbe ha na-ele anwụrụ ọkụ nke oriri ọkụ ya anya sị obodo gịnị yiri obodo ukwu a ha wee kpokwasị aja n'isi ha tikwa mkpu na-akwa akwa na-erukwa uju sị ahụhụ ahụhụ obodo ukwu ahụ nke ndị niile ndị nwere ụgbọ ha n'oké osimiri bụrụ ọgaranya n'ime ya site n'ibi obi ya dị oke ọnụ ahịa n'ihi na n'otu oge awa ka e mere ka ọ tọgbọ n'efu ka obi na-atọ gị ụtọ n'isi ya gị eluigwe na unu ndị nsọ na unu ndị ozi na unu ndị amụma n'ihi na Chineke kpere ikpe unu na-arụ ya otu mmụọ ozi nke dị ike wee buru nkume dị ka oke nkume igwe nri wee tụba ya n'ime oke osimiri sị otu a ka a ga atụta bụ obodo ukwu ahụ n'oke ọdịda agaghị ahụkwa ya ọzọ ma ọlị agaghị anụkwa olu ndị na-akpọ ụgbọ akwara na ndị na-akpọ ụgbọ ọzọ na ndị na-egbu ọja na ndị na-afụ opi n'ime gị ọzọ ma ọlị agaghị ahụkwa onye ọka ọbụla nke na-eme nka ọbụla n'ime gị ọzọ ma ọlị agaghị anụkwa olu nke nkume igwe nri n'ime gị ma ọlị ihe nke oriọna agaghị enwukwa n'ime gị ọzọ ma ọlị agaghị anụkwa olu nke onye na-alụ nwunye ọhụụ na nke nwanyị a na-alụ ọhụụ n'ime gị ọzọ ma ọlị n'ihi na ndị ahịa gị bụrụ ndị amadi nke ụwa n'ihi na e were ịgwọ nsị gị duhie mba niile ọ bụkwa n'ime ya ka a hụrụ ọbara nke ndị amụma na nke ndị nsọ na nke ndị niile e gburu n'elu ụwa mkpughe isi nke iri na iteghete mgbe ihe ndị a gasịrị mgbe wee nụ ihe dịka oke olu nke oke igwe ndị nọ n'eluigwe na-asị haleluya nzọpụta niile na otuto niile na ike niile na-adịrị Chineke anyị n'ihi na ikpe ya niile bụ eziokwu okwu ezi ezi nke mere ya abụọ a wee sị aleluya anwụrụ ọkụ ya na-arị elu ruo mgbe niile ebighị ebe oru ndị okenye na anụ ahụ na ihe anụ ahụ nke dị ndụ wee daa n'ala kpọọ isi ala nye Chineke bụ onye na-anọkwasị n'oche eze ahụ si. amen aleluya otu olu wee site eze ahụ daa sị na-etonu Chineke anyị unu ndị oru ya niile ndị na-atụ egwu ya ndị nta na ndị ukwu wee nụ ihe dị ka olu nke oke igwe ndị dịkwa ka olu ọtụtụ mmiri dịkwa ka olu egbe eluigwe dị ike na-asị n'ihi na onye nwe anyị Chineke anyị onye pụrụ ime ihe niile na eze. ka anyị ṅụrịa ọṅụ ka obi na-atọkwa anyị ụtọ nke ukwuu ka anyị werekwa otuto niile nye ya n'ihi na ọrụrụ nwunye nke nwa atụrụ ahụ abịawo nwunye ya edoziwokwa onwe ya e wee kwenyere ya ka o onwe ya ezi akwa ọcha na-enwu enwu nke dịkwa ọcha n'ihi na ezi akwa ọcha ahụ ezi omume niile nke ndị nsọ o wee sị m dee akwụkwọ ngọzi na-adịrị ndị a akpọworo ịbịa na nri anyasị ọlụlụ nwunye nke nwa atụrụ ahụ o wee sị m ndị a bụ okwu nke Chineke kwuru n'ezie m wee daa n'ala n'iru ụkwụ ya ịkpọ isi ala nye ya o wee sị m lezie anya ka ị ghara ime ya abụ m oru ibe gị bụrụkwa oru ibe nke ụmụnna gị nke nwere ama nke jizọs kpọọ isi ala nye chineke n'ihi na ama nke jizọs bụ mmụọ nke amụma Mgbe hụ eluigwe ka oge were oge ma lee ịnyịnya ọcha dị na onye na-anọkwasị ya bụ onye a na-akpọ onye kwesịrị ntụkwasị obi na onye eziokwu ọ bụkwa n'ezi omume ka ọ na-ekpe ikpe na-ebukwa agha anya ya abụọ bụrụkwa ire ọkụ ọ na-ekpukwa ọtụtụ okpueze n'isi ya o nwekwara aha edeworo nke ọ na-adịghị onye ọbụla matara ma ọ bụghị ya onwe ya ebukwasịwokwa ya uwe nke efesawara ọbara akpọwokwa aha ya okwu Chineke usu niile nke ndị agha ndị dị n'eluigwe wee so ya n'elu ịnyịnya ọcha na-eyi ezi akwa ọcha nke dị ọcha na-enwukwa enwu mma agha dị nkọ na-esikwa n'ọnụ ya pụta ka o wee were ya tigbue mba niile ya onwe ya ga-ewerekwa mkpanaka nke igwe zụọ aha dịka atụrụ ya onwe ya na-azọkwa ebe nzọcha mkpụrụ nke mmanya nke ọnụma nke iwe Chineke onye pụrụ ime ihe niile o nwekwara aha edekwasịworo n'elu uwe ya na n'elu apata ụkwụ ya eze kachasị ndị eze niile na onye nwenụ kachasị ndị nwenụ niile Mgbe ehu hụ otu mmụọ ozi ka ọ na-eguzo n'ime anyanwụ o wee were oke olu tie mkpu na-asị nnụnụ niile nke na-efe n'etiti eluigwe bịanụ zukọ iri oke nri anyasị nke Chineke ka unu wee rie anụ arụ ndị eze na anụ arụ ndị ọchịagha na anụ arụ ndị dị ike na anụ arụ ịnyịnya na nke ndị na-anakwasị ha na anụ arụ mmadụ niile ma ndị nwere onwe ha ma ndị oru ma ndị nta ma ndị ukwu m wee hụ anụ ọhịa ahụ na ndị eze ụwa na usuu niile nke ndị agha ha ka ha zukọrọ rii ibu agha megide onye ahụ nke na-anọkwasị ịnyịnya ahụ megidekwa usuu ndị agha ya e wee jide anụ ọhịa ahụ ya na onye amụma ụgha ahụ nke na-eme ihe ịrịba ama ahụ n'iru ya bụ nke o ji duhie ndị natara arị akara nke anụ ọhịa ahụ na ndị na-akpụ isi ala nye ihe oyiyi ya e wee tụbaa ha abụọ na ndụ n'ime ọdọ ahụ nke ji brimstone na-ere e wee were mma agha ka onye ahụ na-anọkwasị n'ịnyịnya ahụ bụ mma agha ahụ nke si n'ọnụ ya pụta gbue ndị fọdụrụ nnụnụ niile wee rijuru afọ site n'anụ arụ ha mkpughe isi nke iri abụọ m wee hụ mmụọ ozi ka ọ na-esi n'eluigwe rịdata na-eji mkpịsị ugodi nke abịsa ahụ n'aka ya ya na oke mkpọrọ o wee jide dragọn ahụ bụ agwọ ochie ahụ onye bụ ekwensu na setan o wee kee ya agbụ nnu arọ abụọ na ọgụ iri wee tụba ya n'ime abis ahụ mechie ya kakwa ya akara n'elu ya ka o wee ghara iduhie mba niile ọzọ ruo mgbe nnu arọ abụọ na ọgụ iri ahụ ga-agwụsị mgbe arọ ndị a gasịrị agaghị ịtọpụ ya nwa oge mgbe wee hụ oche eze ha wee nọkwasị ha e nye ha ikpe mgbe wee hụ mkpụrụ obi nke ndị ebipụrụri isi n'ihi ama Jizọs na n'ihi okwu Chineke ndị ahụ nọkwa bụ ndị na-akpọghị isi ala nye anụ ọhịa ahụ ma ọ bụ ihe oyiyi ya ndị na-anataghịkwa akara ya n'egedege iru ha na n'aka ha ha wee dị ndụ sokwa kraịst bụrụ eze nnụ arọ abụọ na ọgụ iri ndị fọdụrụ n'etiti ndị nwụrụ anwụ adịghị ndụ ruo mgbe nnụ abụọ na ọgụ iri ahụ ga-agwụsị nke a bụ mbilite na ọnwụ mbụ ngọzi na-adịrị ya ọ dịkwa nsọ bụ onye nwere oke n'ime mbilite n'ọnwụ mbụ ahụ ọnwụ nke abụọ ahụ enweghị ike n'ebe ndị a nọ kama ha ga-abụ ndị nchụàja nke Chineke na nke Kraịst ha ga-esokwa ya bụrụ eze nnọ arọ abụọ na ọgụ iri ahụ ma mgbe nnụ arọ abụọ na ọgụ iri ahụ ga-agwụsị a ga-atọpụ Setan n'ụlọ mkpọrọ ya ọ ga-apụtakwa iduhie mba niile ndị dị na nkuku anọ nke ụwa bụ Gog na Megog ime ka ha zukọ ibu agha ahụ ndị ọnụ ọgụgụ ha raka aja nke oke osimiri ha wee rigo n'obodobo ụwa nọgide ọmụma ụlọ ikwu ndị nsọ gburugburu ya na obodo ahụ nke ahụ n'anya ọkụ wee si n'eluigwe rịdata ripịa ha egwu nzuzo ahụ nke na-eduhie ha atụbara ya n'ime ọdọ ọkụ na brimstone ebe anụ ọhịa ahụ na onye amụma ụgha ahụ nọkwa a ga-emekpakwa ha arụ ehihie na abalị ruo mgbe niile ebighị Mgbe hụ oke oche eze dị ọcha na onye na-anọkwasị ya onye ụwa na eluigwe gbapụrụ n'iru ya ahụghịkwa ebe ọbụla nye ha Mgbe hụ ndị nwụrụ anwụ niile ndị ukwu na ndị nta ka ha na-eguzo n'iru oche eze ahụ e wee saghee akwụkwọ dị iche iche a saghekwara akwụkwọ ọzọ nke bụ akwụkwọ nke ndụ e wee kpee ndị nwụrụ anwụ ikpe site n'ihe niile edere ri n'akwụkwọ ahụ dị iche iche dị ka ọlụ ha niile si dị oke osimiri wee nyeghachi ndị nwụrụ anwụ dị n'ime ya ọnwụ na hedis nyeghachikwara ndị nwụrụ anwụ dị n'ime ha e wee kpee ha ikpe n'otu n'otu dịka ọlụ niile ha si dị e wee tụbaa ọnwụ na hedis n'ime ọdọ ọkụ ahụ nke a bụ ọnwụ nke abụọ ahụ bụ ọdọ ahụ ọ bụrụkwa na ahụghị onye ọbụla ka e dere rii aha ya n'akwụkwọ nke ndụ ahụ e wee tụba ya n'ọdọ ọkụ ahụ mkpughe isi nke iri abụọ na otu mgbe hụ eluigwe ọhụụ na ụwa ọhụụ n'ihi na eluigwe mbụ ahụ na ụwa mbụ ahụ gabigara rii oke osimiri adịghịkwa ọzọ wee hụ obodo nsọ ahụ bụ Jerusalem ọhụụ ka ọ na-esi n'elu igwe rịdata site n'ebe Chineke nọ edoziwo ya dịka nwaanyị a na-alụ ọhụụ nke a chọworo ya mma nye di ya mgbe nụ olu ka ọ na-esi n'oche eze ahụ daa sị lee ụlọ ikwu nke Chineke dịnyere mmadụ ọ ga-ebinyekwara ha ha onwe ha ga-abụkwa ndị nke ya Chineke onwe ya ga-anọnyekwara ha bụrụkwa Chineke ha Oge ga-ehichapụkwa anya mmiri niile ọbụla n'anya ha ọnwụ agaghị adịkwa ọzọ iru uju ma ọ bụ ịkwa akwa ma ọ bụ arụ ụfụ agaghị adịkwa ọzọ ihe mbụ niile agabigawo onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ wee sị Ee, ana m eme ihe niile ka ha ọhụụ o wee sị akwụkwọ okwu ndị a kwesịrị ntụkwasị obi okwu eziokwu o wee sị m emewo ha n'onwe mbụ afọ ahụ na omega ahụ mmalite na ọgwụgwụ mụ onwe m ga-enye onye akpịrị na-akpọ nkụ mmiri site n'isi iyi mmiri nke ndụ ahụ n'efu onye na-emeri ga-eketa ihe ndị a m ga-abụkwara ya Chineke ya onwe ya ga-abụkwara nwa ma ndị na-atụ ụjọ ndị na-ekweghị ekwe na ndị arụ na ndị ogbu mmadụ na ndị na-akwa iko na ndị na-agwọ nsị na ndị na-ekpere arụsị na ndị ụgha niile oke ha ga-abụ n'ime ọdọ ọkụ ahụ nke ji ọkụ na brimstone na-ere nke bụ ọnwụ nke abụọ ahụ otu n'ime ndị mmụọ ozi asaa ahụ ndị nwere ọkwa asaa ahụ ndị eboro ibu ihe otiti asaa ikpeazụ wee bịa o wee kpanyere m ụka sị bịarị m ga-egosi gị nwaanyị ahụ a na-alụ ọhụụ bụ nwunye nwa atụrụ ahụ o wee bupụ m n'ime mmụọ nsọ gaa rue oke ugwu dị elu wee gosi m obodo nsọ ahụ bụ Jerusalem ka ọ na-esi n'eluigwe rịdata site n'ebe Chineke nọ na-enwe ebube Chineke ihe ọ na-enye yiri nkume dịkarịsịrị oke ọnụ ahịa dịka nkume jaspa dịka kristal o nwekwara oke mgbidi dị elu nwekwa ọnụ ụzọ ámá iri na abụọ nwekwa ndị mmụọ ozi iri na abụọ n'ọnụ ụzọ ámá ahụ nwekwa aha ya e dekọsiworo ha nke bụ aha nke ebu iri na abụọ nke ụmụ Izrel n'akụkụ ọwụwa anyanwụ ọnụ ụzọ ámá atọ dị n'akụkụ ugwu ọnụ ụzọ ámá atọ dịkwa n'akụkụ ndịda ọnụ ụzọ ámá atọ dịkwa n'akụkụ ọdịda anyanwụ ọnụ ụzọ ámá atọ dịkwa mgbidi obodo ahụ nwekwara ntọala iri na abụọ n'elu ha ka edere dere ri aha iri na abụọ nke ndị ozi iri na abụọ ahụ nke nwa atụrụ ahụ onye ahụ nke na-akpanyere m ụka nwekwara ihe ọtụtụ bụ amị nke ọlaedo ka o wee tụọ obodo ahụ na ụzọ ama ya niile na mgbidi ya obodo ahụ nwekwara nkuku anọ ra nrata ogologo ya rakwa ka obodobo ya o wee were amị ahụ tụọ obodo ahụ oru nnu fọlọn na nnu iri ogologo ya na obodobo ya na elu ya ra o wee tụọ mgbidi ya ọgụ kubit asaa na anọ dịka ọtụtụ mmadụ si dị ya bụ nke mmụọ ozi ihe eji lụọ mgbidi ahụ bụ jaspa obodo ahụ bụkwa ọlaedo anụchara anụcha dịka enyo na-enwu enwu ewerewo nkume niile ọbụla dị oke ọnụ ahịa chọọ ntọala nke mgbidi obodo ahụ mma ntọala mbụ bụ jaspa nke abụọ bụ safa nke atọ bụ Chalcedony nke anọ bụ Emerald nke ise bụ Sardonyx nke isii bụ Sardius nke asaa bụ Chrysolite nke asatọ bụ Beryl nke iteghete bụ Topaz nke iri bụ Christopras nke iri na otu bụ Jacinth nke iri na abụọ bụ Amethyst ọnụ ụzọ ámá iri na abụọ ahụ bụ peer iri na abụọ eji otu peer mee ọnụ ụzọ ámá ọbụla n'ime ọnụ ụzọ ámá ahụ niile ama obodo ahụ bụ ọlaedo anụchara anụcha dịka enyo na-ahụ ụzọ ọ dịghịkwa ụlọ nsọ ọbụla mụrụ n'ime ya n'ihi na onye nwe Chineke onye pụrụ ime ihe niile ya na nwa atụrụ ahụ bụ ụlọ nsọ ya anyanwụ ma ọ bụ ọnwa adịghịkwa obodo ahụ mkpa ka ha mụkwasị ya n'ihi na ebube Chineke nyere ya ìhè oriọna ya bụkwa nwa atụrụ ahụ mba niile ga-ewerekwa ihe ya jegharịa ndị eze nke ụwa na-ewebatakwa ebube ha n'ime ya agaghị emechikwa ọnụ ụzọ ámá ya n'ehihie ma ọlị n'ihi na abalị agaghị adị n'ebe ahụ a ga-ewebatakwa ebube na nsọpụrụ nke mba niile n'ime ya ọ dịghịkwa ihe ọbụla emerụrụ emerụ ma ọ bụ onye na-eme ihe arụ na ụgha ga-aba n'ime ya ma ọlị kama ọ bụ naanị ndị e deworo aha ha n'akwụkwọ nke ndụ nwa atụrụ ahụ mkpughe isi nke iri abụọ na abụọ o wee gosi m osimiri nke mmiri nke ndụ na-enwu dịka kristal ka ọ na-esi n'oche eze Chineke na nke nwa atụrụ ahụ pụta n'etiti ama ya n'akụkụ a na n'akụkụ nke ọzọ nke osimiri ahụ ka osisi nke ndụ dịkwa na-amị ụzọ mkpụrụ iri na abụọ na-enye mkpụrụ ya n'ọnwa n'ọnwa akwụkwọ osisi ahụ bụ ihe ime ka arụ dị mba niile ike ọbụbụ ọnụ ọbụla agaghị adị ọzọ oche eze Chineke na nke nwa atụrụ ahụ ga-adịkwa n'ime ya ndị oru ya ga-efekwa ya ofufe ha ga-ahụkwa iru ya aha ya ga-adịkwa n'egedege iru ha abalị agaghị adịkwa ọzọ ihe oriọna na ihe anyanwụ adịghịkwa ha mkpa n'ihi na onye nwanyị Chineke ga-enye ha ihe ha ga na-abụkwa eze ruo mgbe niile ebighị ebi o wee sị m okwu ndị a kwesịrị ntụkwasị obi bụrụkwa eziokwu onye nwe anyị bụ chineke nke ndị mmụọ nke ndị amụma zitekwara mmụọ ozi ya igosi ndị oru ya ihe niile na-aghaghị ịpụta na mgbe nta lekwa ana m abịa ọsọ ọsọ ngọzi na-adịrị onye na-edebe okwu niile nke amụma nke akwụkwọ a mụ onwe m Jọn bụkwa onye na-anụ na-ahụkwa ihe ndị a mgbe m nụrụ hụkwa mgbe ịda n'ala ịkpọ isi ala n'iru ukwu mmụọ ozi ahụ onye na-egosi m ihe ndị a o wee sị m lezie anya ka ị ghara ime ya abụ m oru ibe gị bụrụkwa oru ibe nke ụmụnna gị bụ ndị amụma ha na ndị na-edebe okwu niile nke akwụkwọ a kpọọ isi ala nye Chineke o wee sị m akaala okwu niile nke amụma nke akwụkwọ a akara n'ihi na oge ahụ dị nso onye na-eme ajọ omume ya mee ajọ omume gaa n'iru onye rukwara iyi ka emee ka o ruo iyi gaa n'iru onye ezi omume ya mee ezi omume gaa n'iru onye dịkwa nsọ ka edoo ya nsọ gaa n'iru lee ana m abịa ọsọ ọsọ ụgwọ ọrụ m dịkwa n'aka m inyeghachi onye ọbụla dịka ọrụ ya si dị mụ onwe m bụ alfa ahụ na omega ahụ onye mbụ na onye ikpeazụ mmalite na ọgwụgwụ ngọzi na-adịrị ndị na-asụ uwe mwụda ha ka ha wee nwee ike n'ebe osisi nke ndụ ahụ dị sikwa n'ọnụ ụzọ ámá ahụ baa n'ime obodo ahụ azụ obodo ka ha dị bụ nkịta niile na ndị niile na-agwọ nsị na ndị niile na-apụ iko na ndị ogbu mmadụ niile na ndị niile na-ekpere arụsị na onye ọbụla nke na-ahụ ụgha n'anya na-emekwa ya mụ onwe m bụ Jizọs zitere m ozi m iwere ihe ndị a gbara unu ama nye nzukọ m niile mụ onwe m bụ mkpọrọgwụ david bụrụkwa nwa ọ mụrụ kpakpando na-enwu enwu nke bụkwa kpakpando ụtụtụ ahụ na nwaanyị onye na ya na-achọ ya mmiri nke ndụ ahụ n'efu mụ onwe m na-agbara onye ọbụla ama bụ onye na-anụ okwu niile nke amụma nke akwụkwọ a sị ọ bụrụ na onye ọbụla ga-atụkwasịrị ha okwu Chineke ga-atụkwasịrị ya ihe otiti niile nke edeworo n'akwụkwọ a ọ bụrụkwa na onye ọbụla ga-ewepụ okwu n'ime okwu niile nke akwụkwọ nke amụma nke a Chineke ga-ewepụ oke ya n'osisi nke ndụ ahụ wepụkwa oke ya n'obodo nsọ ahụ bụ ihe edeworo n'akwụkwọ a onye ahụ nke na-agba ama ndị a na-asị ee ana m abịa ọsọ ọsọ amen bịa onye nwe Jizọs ka a mara onye nwanyị Jizọs dịnyere ndị nsọ niile amen